AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa udo dịrị gị ka amara nke Chineke dịrị gị n'ezinụlọ gị n'ezie eji m obi ụtọ na-anabatakwa gị na nnọkọ nke mụ na gị nwere n'ụbọchị taa ọ ga-adịrị gị na mma biko isiokwu nke ọ ga-amasị m ka anyị leba anya n'ụbọchị taa bụ nke na-asị mata ndị ụtọ egbugbere ọnụ ma zere ha mata ndị ụtọ egbugbere ọnụ ma zere ha na ndụ a nke mụ na gị na-ebi anyị na-ezute ọtụtụ ndị mmadụ ndị na-abata n'ime ndụ anyị ụfọdụ na-abịa n'ọnwa ntịntị mgbe ha agawa ndị ọzọ na-abịa bụrụ ndị anyị na ha nwere ike na-emekọ otu ihe maọbụ bụ ihe ọzọ ụbọchị niile ma ọ dị ndị ọ na-abụ ha abịa ha eleruo anya mgbe ihe na-agara gị nke ọma ndị a ga-anọgide ma ọ bụrụ dị ka na enwere ihe isi ike ndị ahụ ga-ahapụ gị ọ bụ ya kpatara anyị ji were isiokwu a n'ụbọchị taa ime ka anyị matasị na mmadụ ndị dị otu a ndị ahụ gị n'anya ụtọ nke ị chere na gị na ha dị bụ nke egbugbere ọnụ ndị a na-abịa were ọnụ bịrịbịrị napụta gị ihe nke iji ha chọrọ iri site n'ọsụsọ gị ha chọrọ ịbụ ndị ga-eriju afọ na nkụta nke gị ileru anya ị ga-ahụ na ụdị ndị a ọ na-ara ahụ ịchọpụta ha mgbe gị na ha mekọrọ ihe otu mgbo ma ọ bụ mgbe ọzọ ị ga-achọpụta ụdị ihe a mgbe gara aga ọ dị mgbe m na-ekwu okwu m okwu gbasara otu nwaanyị ọ bụ o nweghị ike imenye ọkụ n'ụlọ ya ọ bụ ebe ọ bụla ọ na-aga ya kpọrọ ụmụ ya o ruo ebe ahụ a ga-anọ ọ dị ihe ọ bụla ewepụtara ebe ahụ ya erie ma nwaanyị a ma ụmụ ya ga-eri ya sị ụmụ ya rijuo afọ ụmụ ya ga-eri rijuo afọ ma ọ bụrụ na ọ pụtara otu ahụ mana ụlọ ya agaghị emenye ọkụ o nwekwaranụ ndị ọzọ ma nwatakịrị na-agara ya ozi ma di ya ọ bụrụ na ị pụọ rie ị na-echekwa ihe gbasara ụdị ndị dị otu a ọ bụ otu n'ime ndị a bụ ndị a na-ekwu bụ ndị na-achọ igosi na gị na ha dị na mma ya bụrụ site na ihe ha na-erite gị n'aka anyị ji sị ka a gbaghara ụdị ndị a ọsọ ha ahụ gị n'anya ha ahụ ihe ọ bụla nke ị na-eme n'anya ha chọrọ ịrịda gị ha rịda gị ha pụọ gaa chọwa ebe ọzọ mgbe Judas meghere onye na-eso ụzọ Jizọs mgbe a chọrọ idochi Judas ndị na-eso ụzọ Jizọs nke fọdụrụ ka elegharịa anya n'ime ndị a anyị na ha na-eso anyị na nna anyị ukwu na-eso mgbe ọbụla chọta otu onye n'ime ha nke maara ihe na-aga n'etiti anyị ọ dịghị mgbe a gara họrọ onye ọbụla ka e were dochie Judas nke pụtara na ọ dị mkpa ka ihe ọbụla nke ị na-eme onye ọbụla nke gị na ya na-eso bụrụ onye ị ga-apị aka nke ọma onye maara ihe na-agabiga onye maara ihe ndụ pụtara ụdị ndị ụtọ egbugbere ọnụ a dị na nwoke ọ dị na nwaanyị ọ dị nwaanyị ị ga-alụta mgbe ihe na-agara gị nke ọma obi adị ya mma ịlọta ya na-akpọghasị gị ma ngwa ngwa ihe gbanwere ya chọrọ ụzọ gawa ebe ọzọ ọ dị ụmụ okorobịa ọ bụ adakwuje nwa agbọghọ ha chere na o ji ihe a ga-anọ nwa agbọghọ a n'okpuru rigide ya rigide ya mgbe eridara ya ahafụ ya gbara chọwa onye ọzọ ọ dị ụmụ nwaanyị ọ bụ ha hụ nwoke ọ bụla nke ha chere na ha ga-anata ihe n'aka mgbe ahụ ka ha na-akpọ onye ahụ ụdị aha dị iche iche dịka anyị kwuworo ndị a bụ ndị ọ bụ mgbe ọ dị atọ ụtọ mgbe ọ dịghị onye ahụ achọrọ ụzọ ya ma chefue na mbịakọta nke nwoke na nwaanyị bụ nke a haziri ahazi bụ ụkpụrụ nke Chineke ji aka ya wee tọọ ndị a kwanụ ebee ka a na-enweta ha ha nọ na gburugburu ebe niile n'ụlọ ọrụ gị ị ga-ahụ ha n'ụlọ nzukọ ị ga-ahụ ha n'ọma ahịa ị ga-ahụ ha Ọ na n'ezinụlọ nke isi na ya pụta ị pụrụ ịhụ ụdị ndị a ihe o ji dị mkpa na a ga-agbara ụdị ndị ọsọ bụ na ha pụrụ igbu mmụọ gị ọ bụ ezie na ha agaghị eme gị ihe ọjọọ nke ga-etinye gị na gbalụ-gbalụ bụ iwepụ ndụ gị ndị a pụrụ igbu mmụọ gị n'ihe ụfọdụ nke ị na-ekpebi ime n'ime ndụ ha pụrụ ịhapụ akpa gị ka ọ nọrọ okpohoro ọ dịghị ihe ga-adị n'ime ya ndị a bụ ndị na-awagharị achọwo nga ihe gbara mfe ya mere n'ụbọchị taa ọ ga-amasị m biko ka ileruo anya maka ndị dị otu a ka onye mụ na ya na-atụgharị uche na nchịkọta anyị si na ụdị ndị a ahụghị anyị n'anya naanị ihe ha chọrọ bụ ihe ha nwere ike inweta n'aka anyị ọ bụ ya kpatara mgbe ọ dị mma ụdị ndị a ga-anọ mgbe ihe siri ike ha pụọ anyị sị na ọ dị na nwoke dịrị na nwaanyị ihe mere na nwee mkpachapụ anya onye nwe m ga-edu gị n'ụzọ gị niile mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com chekụta na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị

unewekwana iwe jehova bụ ikpe unabona ọbụ unesekwana ya n'aka jehova unabona ọbụ okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa imeela anyị na-asị ka chineke nọnyere gị ka ọ gbaa gị ume gọzie gị otu aka ka njikwa jikwa na-ekele ndị nyere anyị abụ n'ụbọchị taa anyị na-asị ka amara chineke na ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara gị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa ozi nke adịghị ụtọ Ekele gaziere gị nwa Chineke onye ọma gị onye na-ege ntị n'oge nke a amara Chineke gaa n'ihu na ị na-abara gị ụba ka ngọzi ya na-ezokwara gị dị ka mmiri anyị ekelela nna anyị nke eluigwe n'ihi o kwere ka ndị anyị fọọ n'oge a ịnụ okwu ya nke na-eduzi anyị na-agbakwa anyị ume ka anyị kpee ekpere ma gawakwa n'ihu onye nwe anyị onye hụrụ anyị n'anya onye nke na-ezute anyị na mgbe niile na-agbanyeghị adịghị ọcha anyị na-agazi agazi anyị gbaghara anyị mmehie anyị niile ndị anyị maara ndị anyị na-amaghị ndị anyị kwufutara na ndị anyị na-ekwufutaghị nwee iko n'ebe anyị nọ ma gbaghara anyị gwa anyị nrịrịa nke ime mmụọ na nke elu ahụ ma kwee mgbe anyị na-anụ okwu gị n'oge a ka ọ kpọrọ anyị bịaruo gị nso ma mee ka anyị na-akwado onwe anyị izute gị mgbe ị ga-apụta ihe na mbara igwe ojii n'aha Jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a site n'akwụkwọ Luk isi iri amaokwu nke iri atọ na isii akwụkwọ Luk isi iri amaokwu nke iri atọ na isii ọ bụ onye n'ime mmadụ atọ a ka ị chere gosiri onwe ya ka onye agbata obi nke onye ahụ dabara n'etiti ndị ahụ napụnara mmadụ ihe isiokwu anyị n'oge a bụ onye bụ onye agbata obi m onye bụ onye agbata obi m ihe a bụ ajụjụ anyị na-ajụ anyị na-ajụkwa ya anyị ga na-ajụ ya onye bụ onye agbata obi m ọzịza ajụjụ a adịchaghị anya mana n'ihi aghọtaghị aghọta ọ bụ ya mere ọzịza ya ji na-adị anyị ike ọtụtụ mgbe ọ dịghị onye ịga eluigwe na-adịghị mkpa ọtụtụ mmadụ ịga eluigwe dị ha mkpa n'ihi na anyị bịala enye anya dịka ndị kwere n'okike anyị kwere sị na ọnọdụ anyị na-ahụ ugbu a n'ụwa abụghị ebumnobi Chineke mgbe o kere ụwa mana anyị kwekwara sị na Chineke abịala ụkpụrụ nke ime ka anyị legharịa n'ọnọdụ ọma nke ahụ o kere anyị dịka akwụkwọ mkpughe si mee ka ọ pụta ìhè na ebe anyị na-ele anya ya ugbu a ọnwụ agaghị dị ya nrịrị agaghị dị ya ihe obi mgbafu agaghị dị ya ihe ịta ikikere eze agaghị dị ya ihe isi ike agaghị dị ya ihe niile gị dị ebe ahụ bụ sọ ihe ọma ihe ọma ihe ọma ihe ọma ọ bụ ya mere nwoke a n'ụbọchị anyị na-elenye anya ji bịa jụọ Chineke nke eluigwe bụ Jizọs si ya onye bụ onye agbata obi m ọ dị onye ovu n'obi dịka azịza a si wee dị mana Jizọs agaghị ịza ya azịza onye agbata obi ya dịka ovu n'obi Jizọs mere ka ọ hụ onye agbata obi nke na o chetatụbeghị n'uche o chetatụbeghị onye agbata obi a n'uche n'ihi gịnị Jizọs kọrọ ya akụkọ nwoke na-emeje njem ya baa n'aka ndị omekome n'ụbọchị anyị taa aha bụ ndị oji egbe aga mgbe o ji baa n'aka ha ha anaracha ihe niile ọ bụrụ na ha nara ihe niile ha akụọ ya ọ dị ndụ ọnwụ ka mma nke mere na onye nchụàjà gafetara hụ onye a ebe ọ dagburu dịka ozu nwụrụ anwụ mana ọ onye nchụàjà si ụzọ ọzọ laa onye Livaị bịa hụkwa onye a ya esi ụzọ ọzọ fụọ ihe a bụ ndị elere anya maara okwu Chineke n'ezi okwu Chineke kwesịrị ịnọchite okwu Chineke mana ha emaghị ha akọtaghị onye agbata obi ha n'ihi gịnị ha chere na onye agbata obi dị ka anyị maara ya ewezụga ihe nke a Jizọs bịara zie ebe a onye agbata obi m mgbe bụ onye nne ji mụ na ya onye nwere ọbara m maọbụ onye mụ na ya si n'otu obodo bụ onye mụ na ya bikọtara dịka obodo mepere emepe onye gị na ya bikọtara n'otu ebe ọ bụ onye a bụ onye m maara bụ onye agbata obi mgbe ụfọ nye ndị nwere ego maọbụ ndị ọgaranya onye agbata obi onye ọgaranya bụ onye ọgaranya ibe ya ihe a bụ ndị anyị hụrụ dịka ndị agbata obi ndị m nwere ike isi nyetụrụ m aka ha enyere m aka ha bịakwa ha sị m nyetụrụ ha aka ma enyere ha aka ndị a ka anyị maara na-asị bụ ndị agbata obi mana Jizọs bịa bịa kpọrọ akọ na uche nwoke a bịa n'onye a onye Sameria bụ onye ekwenyere sị na ọ maghị Chineke ọ naghị eme ihe Chineke na-achọ ọ naghị aga n'ụzọ Chineke mana ya fụta hụ nwoke a ọ dịghị otu o si bụrụ ya na ya ọ bụghị ọbara ya ọ bụghị onye obodo ya ya na ya ebighị otu ebe ya ahụ na ọ nọ n'ihe ize ndụ a ya ihe o ji na-aga njem kụnye ya ọdịndụ ọnwụ ka mma kama ọ ga-agafe dịka mmadụ abụọ ndị nke agafeworo ya kwụsị ịnyịnya ya hụdata bịa pagharịa nwoke ahụ na ọ ka na-ekute ume ya emesịtụ ya ahụ vuru ya gaa n'ụlọ ọgwụ si ndị ụlọ ọgwụ biko unu lekọta nwoke anya na evum n'obi na ọ bụ ndị omekome mere ya ihe a ego ole ka unu ga-ana ya kwunye ya sị aga m ebiagharị ihe ọ bụrụ unu mefuru aga m ịkwụcha ya unu Jizọs bịa jụọ onye jụrụ ya ajụjụ si olee onye ọ dịghị ka ọ bụ onye agbata obi nwoke a ya sị ya na ọ bụ na onye mere ya ihe ọma onye nke ahụ lekọtara ya mgbe Jizọs ji si ịzara nke ọma gịnị ka ọ na-atụrụ anyị aka ebe a na anyị kwesịrị ịhụ n'ụwa a n'oge nke a na onye agbata obi anyị bụ onye ahụ anyị na ya na-enwe mmerịkọta n'oge ọ bụla anyị na-adị ndụ ị na-aba n'ụgbọala onye ahụ gị na ya na-abakọta n'ụgbọala aghọọla onye agbata obi gị ị na-aga ubi ị na-aga ahịa ndị ahụ gị na ha na-agaferịta n'ụzọ bụ onye agbata obi gịnị mere onye ajụjụ ajụ sị onye bụ onye agbata obi m n'ihi na jizọs agbala ya sị ọ bụrụ na ị chọrọ ịga eluigwe gee ntị n'okwu chineke niile gee ntị n'iwu ya mee ihe chineke na-achọ ihe ọzọ bụ hụ onye agbata obi gị n'anya dịka ịhụrụ onwe gị hụ onye agbata obi gị n'anya dịka ịhụrụ onwe gị ya bịa ịchọ ịma onye bụ onye agbata obi ya n'ihi na ọ chọrọ ịga eluigwe ịhụ onye agbata obi anyị n'anya dabere na ị gaghị ime ya ihe ọjọọ ị gaghị iche echiche otu ị ga-esi zuo ya ohi ị gaghị iche echiche otu ị ga-esi mee ya nsị ị gaghị iche echiche otu ị ga-ezigharịsị ya nye ndị omekome ka ha gbufuo ya ị gaghị iche echiche otu ị ga-esi ga mee ka ụzọ ya wee chie hụ onye agbata obi gị n'anya dị ka ị hụrụ onwe gị ihe ahụ ị na na ị chọghị ka o rutere gị n'ihi ọ bụ ihe nramahụ ọ bụ ihe isi ike ọ bụ ihe ọjọọ nye gị ị gaghị ime ya nye onye agbata obi gị mgbe ahụ ka ị na-akwado onwe gị dịka nwa Chineke ọ bụ ihe Jizọs ziri onye a n'ihi onye chọrọ ịga eluigwe o anya gburugburu ya lenye n'etiti onye agbata obi ya ị na-aga n'ụzọ gị mechie anya n'ihi o metaghị gị gị ime ihe ị chọrọ ime ọ bụ eziokwu na ndị omekome emekwala n'ụbọchị taa ka ihe ize ndụ dị na dịka akụkọ a kọrọ n'akwụkwọ nsọ si wee dị mana anyị amara na nke ọma na mgbe ọbụla mmụọ nsọ Chineke na-edu gị ịhụ ọnọdụ nke na-abụghị ọnọdụ aghụghọ ị ga-ịchọfụta mmụọ Chineke ga-ekpughere gị ya n'ihi o weela anya na otu ndị mmadụ nwere ike ịbịa n'ụbọchị taa ha sị abụ m onye ije nyere m aka ka m hie n'ụlọ gị tupu chi na-efo ha eme ihe arụ niile dị iche iche mere na otu mgbe ndị mmadụ na-atụ ụjọ ịsị anyị agaghị ime nke a maọbụ nke ọzọ mana otu eziokwu fụtara ìhè bụ, anyị ga-abụ ndị ga na-enwe elekere anya ị na-enyere ndị agbata obi anyị aka ọka nke ndị ahụ anyị amaghị, ọ bụghị ndị anyị maara, ọ bụghị ndị anyị bụ n'uche na anyị ga-enweta amara n'ebe ha nọ. Ndị ahụ bụkwa ndị agbata obi anyị. Ya wee gị anya n'ụbọchị taa na ọ dị ụzọ ndị agbata obi atọ na-adị mgbe niile. Nke a bụ onye gị na e nwere otu ọbara, nke a bụ onye gị na ya si n'otu obodo, nke a bụ onye ị na-agafe n'ụzọ. ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe imeela n'ihi ndị agbata obi ka ị mere ka ha gbaa anyị gburugburu nye anyị izu na nghọta anyị na ha ga-eji na-ebi n'udo tinyekwa mmụọ gị n'ime anyị ma napụta ndị agbata obi anyị n'aka ihe ize ndụ niile n'ụzọ niile n'aha Jizọs amen amen ezi enyi m ka anyị were ohere a kelee onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ozi ọma nke ga-akpọrọ mmụọ anyị rebe chineke nọ anyị na-asị gị onye ọma na-ege ntị gbalịa chiarịa ma chigharịa n'ime ndụ nke nọ n'ime ya ka otuto niile ọjija mma bụrụ nke kraịst ngọzi ya wee bụrụ nke anyị n'aha jizọs amen onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo